ihe a bụ ụbọchị fraịde abalị atọ nke ọnwa jenụwarị n'afọ 2020 ugwumba wụchara na gregory university nke dị n'uturu ebe otu nwa amadi kara aka bụ dr greg ibe kpọganatara ọtụtụ ụmụ igbo dị iche iche mere onye ọbụla ji wee hapụ ihe niile a na-eme gbazue na gregory university uturu ebe o wepụtara ego wepụta mgbe wepụta akụ na ụbịa wee rụọ ọrụ ndị igbo nke a kpọrọ igbo renaissance center n'oyibo ka a sụrụ ya mana ihe ọ pụtara bụ ebe ọ ga-abụ iru echi ịfụ ihe ọbụla jikọtara ndị Igbo ịfụ ọtụtụ ihe dị iche iche ejiri mara ndị Igbo n'ụdị pụrụ iche Igbo na-abaza afa na-asị afa mefuna mana ọ bụrụ na ịhụ onye pụtara wee sị afọ Igbo efuna mara na o kwesịrị ka akụọrọ ya aka eh, ya mere tupu anyị akụọrọ ya bụ aka anyị ga-abanye eh, ee fụ etu esi mee ya bụ ihe maka na Ugwumba nọ ebe ahụ n'ụbọchị ahụ ebe ọtụtụ ndị mmadụ ma ndị isi ndị Igbo hapụrụ ihe niile ha na-eme ma mmemme dị iche iche anyị mara na ọ na-aba n'isi mbido afọ wee bịa ka ha jiri anya ha hụrụ ihe anya bụ nwa amadi Dr. Greg Ibeji Ege wee rụọ maka iji wee kwalite afọ Igbo ka ụmụaka wee mara ihe mere nya etu ọ dị taa ụmụaka ga-amụ echi ka ha mara ihe anyị ji bụrụ ndị Igbo ebe anyị si bido na ebe anyị nọ sonyere anyị ka anyị gaa nụ igwe eje anyị na-ele Ọ ọdịnihu ọma maka ụmụ Igbo dum taa ịzọrọ ụkwụ ebe a ma onwe ihe ọzọ iji aka ala jiri na Igbo adịla mma wee na-ala biko obi anyị na-ele anya onye isi anyị bụ Prezident general ọhaneze ndị Igbo bụ chief John Nnia Nwodo a sị na o nso nso ebe a na-eme nzukọ buru ibu ịba n'ime ebe ahụ ọ mgbe president general kpọtere anyị ebe a anyị abazie ebe ahụ vice chancellor onye isi m prọfesọ Augustine Nwakwe ga-eduere anyị ga n'ime ebe ahụ kọwacha n'isi n'isi ihe nọ n'ime ebe ahụ ihe a ga-emelite n'ebe ahụ Oni sanfɔya ye. O tɔgɔ ye kɛmɛ mɛ, o tɔgɔ ye fɛn mɛ, a ka se yɛrɛ de. Ìwé wọ́n nù ọ́. Ó nà bíọ́lá. bà. Anyị John onye isi ọha na eze ndị Igbo worldwide abatana bụ onye a na echeka mgbe ọ bụrụ na ị na-anya ị ga-afụ obi umeala iwetu onwe na ala o ji wee kene wee kwanyekwere ma ndị tọrọ ya ugwu ọ bụrụ na m ị na-anya etu o si wee kene ọkwa dike mara na ya bụ nwafọ Igbo kara aka ọmakwana ihe dị n'omenala na ọdịnala Igbo enye mere ka anyị kọọ n'ubi anyị bịara anyị kọọ n'ubi onye anyị bịara maka na ihe anyị bịara bụ imepe Igbo Renaissance Center bụ nke Dr. Gregory Ibe rụpụtara ụmụafọ Igbo anyị bụ ndị udo anyị na-eje na mba wee mepee mba obodo ijere n'ụwa ịnwụghị onye Igbo ụkwụkwụ gị ọsọ eze afọ karịrị ego onye metọ n'ugwu mba anyị nwanne m ebe ọ na bịa ịbụ onye Igbo nye m aka gị ife a bụ ugwu mba kwanyere mba anyị ugwu kwanyere igbo ugwu na unu kwụ ọtọ na-eche m onye kwanụ ka m unu ga-eche etu ọ bụ na okwelu m aka ebe unu ncha niile rute ebe a mana onye bịa ọsị na nke ka mkpa gị kwuwe nke tupu m ga-eji wee rapụ o wee gbuo m obere oge na amarọ m na unu kwụ etu eche ya mma ya unu obi dajụọ unu biko onye iwe na-ewe biko nye ewezụla ọmkpụkpụrụ ụlọ n'aha ndị Igbo anyị na-ekele Chineke o nyere anyị onye ka prọfesọ Grigori ibe o nwere ndị wetara ego were na-agba okoso nwere ndị wetara ego rụchaa ife ụmụfa na ama edozi nwụfa wee naba iru ebe ụfọdụ ka họtel ka rụrụ ọkpụrụ ụlọ iruo na china kọrịdọ anọ ebe a bụ faktịrị obodo ọbụla chọrọ ịga n'iru mara ifefa ji ego fa were eme ka o wee bụọ chi mana nke kasị nke bụ mmụta mmadụ wee bịa rụọ ebe mmụta si ka ụmụ igbo jebe yunivasiti onye aka na-adịrọ onye agbazina moto ji ebe tere aka ya bịara ebe a onye na-ama akwụnwu ya kwụwa na instalment. ọlụcha nta n'ime m ebe a na-eme medicine ma ebe a na-eme injiniarin n'ime niile dị iche iche wee sị na ọ bụrụ ụlọ enwere ebe a na-akọwa ka ndị igbo si wee bido gaba si wee bụrụ mmadụ ụnụ mana anyị bụ ụkpaka na onwere na anyị be anyị na-anọ ndị ụka ebe anyị si na gologolo ohu nwe enwe na-echi enye gologolo bụ cleverness oge anyị na-achụ nta ịchọ ka ịgbagbu enwe bifo na-enecha ebe ndị oyibo na-akpọ emin wee pupu obebugo ọ bụ ya bụ ka chukwu si wee kee ndị igbo si na gara aga anyị n'ebe ọbụla anyị nọdụ na anyị na-eme aka anyị ka anyị na-eme azụ oyoko ilue n'ugwu hausa anyị alụọ university ilue na sokoto anyị alụọ tomato factory iluo na Jos anyị lụọ sekọndịrị skuul St. John's ilu na ogun steeti anyị lụọ yunivesiti ijee n'obodo oyibo n'ebe a na-eri ife ọ dịzị ka ọsọsọ anyị nwabụ bụ ndị maara ka esi ere ife gologolo onwe nwere chi kedu ebe a ga-anọzi ka ụmụ anyị mụta ife afọ nna anyị faji wee kodogbu grigori ibe si na ya ga-arụ igbo renaissance center grigori ama epu elu n'ụwa ofu mbọchị ọ ga-anwụ mana ọ chọrọ ka ya nwụrụ ndị anyị na-asị ihu ndụrọ ya azụ m kara ọyị ka ya e mara anyị ga na-eji echeta ngirigori na o nwere onye chukwu plantịrị n'ala igbo dịka nwoke kama ọ ga-asị ka sọsọ ya na dịbịa eribe ọ na-eme nga e na-eru ndị igbo aka na ofufo ibe anyị kọrọ na ya ọkụ abụghị nwata n'aka dị erigbu ya asị m kpọrọ ife a wee na-akpọku onye nwe anyị jesu kristi ka ọ kpachi aka nsi agọzi ụlọ mmụta gọzie ndị ga-amụ akwụkwọ na ndị ga-akụzi akwụkwọ n'ime ya gọzie onye lụrụ ya na ya mmụta ga-eweta ebe a weta agamniru n'ala Igbo weta ịfụnanya weta ijikọ n'otu weta echi Naijiria site na Kraịst onye nwe This Igbo Renaissance Center complex, the Igbo Academic Hub and Hall of Fame, was commissioned <laughs> as in uh, Oruunu by John Nyangodo, President General of Hanese and Igbo, supported by Igbo elders, including Okwadiki Igbo, uh, uh, Okwesile Zenwodo, Professor Nebo, Gary Gary William Chicharano Wechewa, on Friday, 3rd January 2020, to the glory of our Lord Jesus Christ. Amen. The Vice Chancellor, Professor Augustine na Igbo Renaissance Center bụ nke dị n'ime Gregory University turu abụghị ebe ha rụrụ ka ejiri na-akpa egwu kama ebe nwa afọ Igbo wepụtara egwu ewere rụọ ka e wee na-akwalite ihe ọbụla gbasara Igbo Chief Doctor Gregory Ibe Enyabia. Uh, I a number of halls in this place. I will dedicate to our noble sons and daughters who have distinguished themselves for the cause of the Igbo minority. Then I will, I will different offices office of the director general then igbo speaking states every one of them will office here back Then I offices for all the Igbo groups. I went in Nigeria. I went office for Hanes Igbo. One office for Igbo Union, World Union. One office for Hajoku Institute. One office for Igbo World Assembly. One office for Igbo Igbo people. One office for Mbari. I went a museum Eba. Ebe gara gara achịkọta ihe gbasara ndị Igbo. Ka anyị hapụ itozo our root as you have said. So we have museum to remember our past and to remember our present and to make preparations for our future. Those. Ihe dị ebe a wee ya na osi mbụ anyị akpọrọ Igbo eji echeta ndị Igbo eji mara ndị Igbo the various things ọkpọ igwe ọkpụkpọ. Igbo kwulie otu akụnụ. O zuru ezu. Kọrọ ya ga na gajere bi everything dey complete etozi ịkọwara ihe n'ebe ma n'onwe gị gbochie ịma na ihe n'ebe all the various states ebe a na-enweta ndị igbo bịa ụmụaka na ebe a oji ka a na-akpọ ya oji ka a na-akpọ ya this one is from my village. What's up, man? when I have pictures on the by ndị na-agbara anyị ndị na-eme ka ihe gbasara ndị Igbo ka ọ na-aga n'ihu so anyị ga-enwe Igbo Hall of Fame anyị ga na-eme ndị Igbo ndị mere onwe ha distinguish various areas na-eme ha recognize na-asị ha na Paul na-agwara anyị na anyị na-aghọta ya nke a bụ a ga-enwe ndị nwere distinction in education a ga-enwe ha from names we already have some names we have distinction in politics and governance we have distinction in business and commerce ndị Igbo nwere ndị Igbo nwere enwere ndị ewu friends of ndị Igbo dịka a young man echezọla m aha ya during the war oge ha na-ekwu ndị Igbo a white man gara na United Nations office si agịnị ka unu gbachiri nkịta na-agwapụ igbu ndị igbo na nwunye ha mere unu chọka awapụ atụ ndị igbo o wee were onwe ya wee n'ọkụ yes he burnt himself anyị ga-echeta ya ebe a And they renounce their title. And they renounce their title because of ndị Igbo. Anyị ga-echeta ha ebe a. Everybody will distinguish decision in science and technology. Think our brother who discovered the supercomputer, which is the basis of the internet. Without him, without indeed, but there won't be internet today. Still remember. How Oh, indeed. The Igbos are the most intelligent people in the universe. Whether you believe it or not. I am with the Igbo Hall, Hall, Hall of Fame ever uh, is under preparation. Why we didn't bring it out? Because we are depending on all everybody. to give us names of all the ones that they know so that we can add everything together. ka m lụtara gị na ihe o kwuru ugbu a bụ na ọ anyị niile nwee ya bụ na n'agbanyeghị na ha bụ ụlọ mara ha dum na ha na-ekwu na ha amaghị ha dum nke bụ na nke ọbụla ị maara ebe ọbụla ị maara gbotie ka a tinye ya na Igbo Renaissance Center oh, Remember, Ike ya bụ na olileanya dị na ọ bụrụ na ime nke ị na-ememete ya ọfụma na a ga-erota gị otu ụbọchị ya mere n'ugwu mba anyị na-eme na ọ bụrụ na anyị metị ọfụma na enwere ike ịkpọ afọ anyị n'ebe a kpọrọ nke ndị eze na ndị ọgaranya gị ọ na-enene mmemme ahụ kwuru ike afọ ga-abata ebe a

ka na-ada ụfọdụ ụmụaka kịta dịka akụkọ ifo mana ọ bụrụ na ị gaa na Igbo Renaissance Center ị ga-afụ onyonyo ogbunigwe ma flying ogbunigwe ma nke ọzọ nakwa ọtụtụ ngwa agha dị iche iche ndị Igbo rụrụ a ji wee zọrọ onwe ha gosi na anyị bụ ọka ibe n'Afrịka um,

when they respected elders. Exactly. I don't know. Ihe Nollywood. mana ọ bụkwarị na ndị Nollywood ga-achọ ka ha jiri ebe a mekọnata ihe dị agha ga-abụ ịkwalite omenala Igbo ndị Igbo Renaissance Center ga-anabata ha All the husband maidens are here. Ihe eji mara anyị anya gaghị nke a ga-abụ mmalite nke Igbo Renaissance Center bụ nke prọfesọ Dr. Greg Ibe rụrụ n'ime Gregory University Uturu a na-atụ anya na anyị niile bụ ndị Igbo ga-abịa were ya dịka ihe anyị enwere nke ọbụla ị chọrọ ịjụta maọbụ nke ọbụla ị chọrọ ime ihe ọbụla bụ ihe gbasara ndị Igbo gaa na Gregory University tụrụ jụọ ha Igbo Renaissance Center maka na ịbụ nwa afọ Igbo ị kwesịrị ịma mgbe ochie mgbe ugbu a na mgbe ọdịnihu etu ọ ga-adị ihe anyị na-ahụ ugbu a bụ redio Biafra mobile transmitter nke a bụ nke metụkarịsịrị m n'ihe niile m hụrụ ebe ahụ maka na amaara m mkpamkpa ụmụafọ Igbo ji ya bụ redio Biafra kpa mgbe agha anụrụ m anọ anọghị m mgbe ahụ ọzọ dịka ibia nwee bụrụ na dịka ị nụrụ onye isi anyị bụ nna ya nwodo kwuru Gregory University bụ yunivesiti ndị Igbo ọ bụ eziokwu na ofu onye nwe mana ọ bụrụ na ego ka ọ na-achọ ọ gaghị ịga arụwa ya n'ime ime uturu na be nne ya emerie maka ndị Igbo ka onye ọbụla nwee ike ịgụ akwụkwọ nke mahadum ya mere ọ bụrụ na ị chọrọ ịgụ akwụkwọ gụta ihe gaa na Gregory University ọ bụrụ na ị maha ụzọ kpọọ mba ka anyị haziere gị ụzọ 08034714708